akwụkwọ ozi nke atọ nke Jọn okenye na-edegara Gaiọs akwụkwọ bụ onye a hụrụ n'anya onye m onwe m na-ahụ n'anya n'eziokwu onye m hụrụ n'anya ana m ekpere Chineke ka ihe niile na-agara gị nke ọma ka ị nwekwa ezi ndụ dị ka ọ na-agara mkpụrụ obi gị nke ọma n'ihi na aṅụrịrị m ọṅụ nke ukwuu mgbe ụmụnna anyị ụfọdụ bịara wee gbaa àmà eziokwu gị dị ka gị onwe gị na-ejegharị n'eziokwu enweghị m ọṅụ nke ka ihe ndị a ukwu bụ ịnụ ka ụmụ nke aka m na-ejegharị n'eziokwu ahụ onye m hụrụ n'anya ị na-eme ihe kwesịrị ntụkwasị obi n'ọlụ ọbụla ị lụrụ n'ebe ndị bụ ụmụnna anyị ndị bụkwa ndị ọbịa nọ ndị gbara ama ịhụnanya gị n'iru nzukọ Kraịst ndị ga-eme nke ọma idupụ ha n'ije ha dịka o kwesịrị imere Chineke n'ihi na ọ bụ n'ihi aha ahụ ka ha pụrụ na-anaraghị ihe ọ bụla n'aka ndị mba ọzọ ya mere anyị onwe anyị ji ụgwọ ịkpọbata mmadụ dị otu a ka anyị wee bụrụkwa ndị soro eziokwu ahụ na-alụkọ ọlụ edegara m nzukọ unu ihe n'akwụkwọ ma Diotrefis onye ọ na-atọ ụtọ ịbụ onye isi n'etiti ha anaraghị anyị nke ọma n'ihi nke a ọ bụrụ na abịa m m ga-eme ka echeta ọlụ ya niile nke ọ na-alụ n'iwere ajọ okwu na-ekwugide anyị ihe nzuzu afọ ejughịkwa ya n'ihe ahụ ma ya onwe ya adịghị anara ụmụnna anyị nke ọma ọ na-egbochikwa ndị na-ezube ịnara ha ọ na-achụpụkwa ha na nzukọ kraịst onye m hụrụ n'anya eṅomila ihe ọjọọ kama na-eṅomi ezi ihe onye na-eme ezi ihe bụ onye siri na chineke pụta onye na-eme ihe ọjọọ ahụghị chineke mgbe ọbụla mmadụ niile ha na eziokwu onwe ya agbaworo dimitrius ama ee anyị onwe anyị na-agbakwa ama ịmatakwara na ama anyị bụ ezie enwere m ọtụtụ ihe idegara gị n'akwụkwọ ma achọghị m iwere ink na pen degara gị ma ana m ele anya ịhụ gị ngwa ngwa anyị ga-ewerekwa ọnụ kwurịta okwu ka udo dịrị gị ndị enyi anyị na-ekele gị na-ekele ndị enyi anyị n'aha n'aha